Oh la la, oh la la la la la, oh la la, la la la la la, ah ah ah ah ah ah, ah ah ah ah ah Ewando, ewando ndo ebere ha na-emere, ewando dị na ewando di na ebere ha na ewando. enwe ndo ndị na-amaghị Chukwu ebere ha na-eme enwe ndo ndị na-amaghị Chukwu ebere ha na-eme enwe ndo enwe ndo ebere ha na ndị na-amaghị Chukwu ebere ha na-eme m ewe ndo ewe ndị na-amaghị Chukwu ebere ha na-eme m Ndị na-amaghị Chukwu, ebere ha na-eme m.